Isiokwu a na-amụ amụ nke iri abụọ na abụọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Julaị 24 ruo 30. Akwụsịla ịga ije n'ụzọ dị nsọ amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a okporo ụzọ ga-adị ebe ahụ ọ bụ ụzọ a na-akpọ ụzọ dị nsọ Aịzaya isi iri atọ na ise amaokwu asatọ abụ nke iri atọ na otu soro Chineke na-eje ije ihe isiokwu a na-ekwu O nwere ụzọ Jehova ji mee ihe atụ. Ọ bụ ụzọ si Babilọn gaa Izrel. Ọ kpọrọ ya ụzọ dị nsọ. Jehova o mepeerela ndị ya ụdị ụzọ ahụ n'oge a a na-ajụkwa ajụ. Kemgbe afọ 1919, ọtụtụ ndị mmadụ ahapụla Babilọn ukwu malite ịga ije n'ụzọ dị nsọ. Anyị niile kwesịrị ị na-aga ije n'ụzọ ahụ ruo mgbe anyị ruru ebe anyị na-aga. Paragraf nke mbụ na nke abụọ ajụjụ Olee ihe dị mkpa ndị Juu bi na Babilọn ga-ekpebi? E nwere ọkwa eze mara. Ọ sịrị na ndị Juu niile a dọrọ n'aghala Babilọn kemgbe ihe dị ka afọ iri asaa nweziri ike ịlaghachi ala ha bụ Izrel. Ezra isi mbụ amaokwu abụọ ruo anọ sịrị. Ihe a bụ ihe Sairọs eze Peshia kwuru. Jehova bụ Chineke nke eluigwe enyela m ala eze niile dị n'ụwa. Ọ họpụtakwala m ka m rụọrọ ya ụlọ na Jerusalem nke dị na Juda. onye ọbụla n'ime unu niile nke so na ndị ya ka Chineke ya nọnyere ya ya lawa Jerusalem nke dị na Juda rụghachi ụlọ Jehova bụ Chineke Izrel ọ bụ ya bụ ezi Chineke onye ụlọ ya dị na Jerusalem onye ọbụla bụ ọbịa ebe ọ sọkwara ya nọrọ ka ndị agbata obi ya nyere ya aka ka ha nye ya ọlaọcha na ọlaedo ngwongwo ndị ọzọ na anụ ụlọ nakwa onyinye si ha n'obi ha ga-enye maka ụlọ ezi Chineke nke dị na Jerusalem ọ bụ naanị Jehova ga-emele ka ihe akwụ omume gịnị mere anyị ji kwuo otu ahụ ndị Babilọn anaghị ahapụ ndị ha dọrọ n'agha ma emeriela Babilọn eze ọhụrụ agwala ndị Juu na ha nweziri ike ịlaghachi obodo ha n'ihi ya onye Juu ọ bụla karịchaa onye isi ezinụlọ nwere ihe ọ ga-ekpebi ọ ga-ekpebi ma ọ ga-ahapụ Babilọn ma ọ ga-anọrọwa ebe ahụ ikpebi ụdị ha ahụ adịghị mfe n'ihi gịnị o nwere ike ịbụ na nka mere ka o siere ọtụtụ ndị ike ime njem ahụ dị anya ebe ọ bụkwanụ na a mụrụ ọtụtụ n'ime ndị Juu ahụ na Babilọn ọ bụ naanị ebe ahụ ka ha birila ha anaghị ele Izrel anya ka obodo ha ọ bụ naanị ka obodo ndị nna nna ha ọ ga-abụkwa na ụfọdụ ndị Juu abaala ọgaranya na Babilọn n'ihi ya o nwere ike isiri ha ike ịhapụ ụlọ ọma ha na ihe ndị ha ji akpata ego kwala obodo ha na-amaghị paragrafụ nke atọ ajụjụ olee uru ịlaghachi Izrel ga-abara ndị Juu na-efe Jehova ndị Juu ji obi ha niile na-efe Chineke mana uru ha ga-erite ma ha laghachi Izrel ga-akarị ihe ọ bụla ha ga-ahapụ uru ọ ga-akacha baara ha bụ na ofufe ha na-efe Chineke ọ bụ eziokwu na e nwere ihe karịrị ụlọ arụsị iri ise na Babilọn enweghị otu mkpụrụ ụlọ nsọ Jehova n'obodo ahụ enweghị ebe a na-achụ àjà ndị Izrel nwere ike ịchụ àjà iwu Mozis kwuru ka ha na-achụ enweghịkwa ndị nchụàjà ahaziri ahazi ịchụ àjà ndị ahụ ihe ọzọkwa bụ na ndị na-efe arụsị karịrị ndị na-efe Jehova n'obodo ahụ ndị ahụ na-efe arụsị enweghị ihe ha ji Jehova ma ọ bụ iwu ya kpọrọ n'ihi ya ọtụtụ ndị Juu hụrụ Jehova n'anya na-atụsi anya ike mgbe ha ga-alaghachi n'obodo ha fewekwa Jehova otu ọ chọrọ paragrafụ nke anọ ajụjụ olee nkwa Jehova kwere ndị Juu ahụ na-alaghachi Izrel isi Babilon gaa Izrel adịghị mfe o nwere ike iwe ihe dị ka ọnwa anọ ma Jehova kwere ha nkwa na ọ ga-ewepụrụ ha ihe ọbụla nwere ike ime ka ha ghara ịlaghachi Izrel Aịzaya dere sị Dozie n'ụzọ Jehova Sinu n'ọzara wara Chineke anyị okporo ụzọ kwụ ọtọ ala dị ndakọrọ ndakọrọ ga-adị larịị ala na-adịghị larịị ga-adịkwa larịị Aịzaya isi iri anọ amaokwu atọ na nke anọ weregodi ya na ị na-ahụ ka ha na-aga n'okporo ụzọ dị n'ọzara na ala dị larịị obi ga na-atọ ha ụtọ ị na-aga ụdị ebe ahụ ọ ga-akara ha mfe ị na-aga n'okporo ụzọ dị larịị kama ị na-arịgo ugwu na-arịda ma ọ bụ ị na-aga ugwu gburugburu ha ga-erukwa ngwa ngwa paragrafụ nke ise ajụjụ olee aha a kpọrọ okporo ụzọ ahụ si Babilọn gaa Izrel taa ọtụtụ okporo ụzọ nwere aha ma ọ bụ nọmba eji mara ha okporo ụzọ Aịzaya kwuru okwu ya nwekwara aha Baịbụl sịrị okporo ụzọ ga-adị ebe ahụ ọ bụ ụzọ a na-akpọ ụzọ dị nsọ onye rụrụ arụ agaghị akpa ụkwụ na ya Aịzaya isi iri atọ na ise amaokwu asatọ olee uru nkwa abara baara ndị Izrel n'oge ahụ oleekwa uru ọ ga-abara anyị taa ihe ụzọ dị nsọ pụtara n'oge ahụ nakwa n'oge a paragrafụ nke isii ajụjụ gịnị mere eji sị na ụzọ ahụ dị nsọ ụzọ dị nsọ akpọrọ ụzọ ahụ magburu onwe ya gịnị mere eji sị na ụzọ ahụ dị nsọ Ọ bụ n'ihi na agaghị ekwe ka onye rụrụ arụ nọrọ n'Izrel ya bụ onye Juu ọ bụla kpebisiri ike ị na-eme omume rụrụ arụ ị na-ekpere arụsị ma ọ bụ ị na-eme mmehie ndị ọzọ dị oke njọ ndị Juu ahụ na-alaghachi Izrel ga-abụkwara Chineke ha ndị dị nsọ Deuteronomi isi asaa amaokwu isii ma ihe a pụtaghị na enweghị ihe ndị ahụ si Babilọn na-alaghachi Izrel kwesịrị ịgbanwe na ndụ ha iji mee ihe dị Jehova mma paragrafụ nke asaa ajụjụ Olee ihe ụfọdụ ndị Juu kwesịrị ịgbanwe nye ihe atụ? Dị ka anyị kwuburu, a mụrụ ọtụtụ n'ime ndị Juu ahụ na Babilọn. O nwekwara ike ịbụ na otu ndị Babilọn si eme ihe na ihe ha kpọrọ ihe ọma na ihe ọjọọ amarala ọtụtụ ndị Juu ahụ ahụ. Mgbe ọtụtụ afọ gara, ndị Juu mbụ lara Izrel lachara. Ezra matara na ụfọdụ ndị Juu alụọla ụmụ nwaanyị na-ekpere arụsị. Ka oge na-agakwa, o juru gọvanọ Nehemaya anya mgbe ọ chọpụtara na ụmụ a mụrụ amaghị dị asụsụ ndị Juu olee otu ụmụaka ndị ahụ ga-esi mụta ịhụ Jehova n'anya na ife ya ma ọ bụrụ na ha anaghị aghọta asụsụ Hibru bụkwa na asụsụ a kacha jiri dee okwu Chineke n'ihi ya e nwere ọtụtụ ihe ndị Juu ahụ kwesịrị ịgbanwe ma ọ ga-adịrị ha mfe ime ya ma ọ bụrụ na Izrel ka ha nọ n'ihi na eji nwayọọ nwayọọ na-amaliteghachi ife Jehova otu ọ chọrọ n'Izrel paragrafụ nke asatọ ajụjụ Gịnị mere akụkọ ihe mere ọtụtụ afọ gara aga ga-eji baara anyị uru taa? Ụfọdụ ndị nwere ike ị na-echesị akụkọ a magburu onwe ya ma olee otu ihe mere ndị Juu ọtụtụ afọ gara aga si gbasa anyị taa? N'eziokwu, ọ gbasara anyị. E nwere ike ikwu na anyị na-aga ije n'ụzọ dị nsọ ma anyị bụ ndị e tere mmanụ ma anyị so n'atụrụ ọzọ. Anyị kwesịrị ị na-aga ije n'ụzọ dị nsọ n'ihi na ọ ga-enyere anyị aka ịna-efe Jehova ugbu a nakwa n'ọdịnihu mgbe alaeze Chineke ga-eme ka ọtụtụ ihe ọma mee n'ụwa Ihe edere n'ala ala peji sịrị gụọ amụma Aịzaya ihe nke dịrị ihe niile akpọrọ mmadụ mpịakọta nke abụọ peji nke iri ise na isii na nke iri ise na asaa ihe edere n'ala ala peji agwụla kemgbe afọ 1919 ọtụtụ nde ụmụ nwoke ụmụ nwanyị na ụmụaka ahapụla babilon ukwu ya bụ okpukpe ụgha niile e nwere n'ụwa malitekwa ị na-aga ije n'ụzọ ahụ o nwere ike ịbụ na iso na ha ọ bụ eziokwu na emepere ụzọ ahụ ihe dị ka otu narị afọ gara aga ma e nwere ndị malitere ịkwadebe ụzọ ahụ ọtụtụ narị afọ tupu mgbe ahụ ihe esere n'ihu ụlọ nche a kemgbe afọ 1919 ọtụtụ ụmụ nwoke ụmụ nwanyị na ụmụaka ahapụla Babilọn ukwu malitekwa ịga ije n'ụzọ dị nsọ ịkwadebe ụzọ ahụ paragrafụ nke itoolu ajụjụ ka e kwuru na Aịzaya isi iri ise na asaa amaokwu iri na anọ olee otu esi kwadebe ụzọ dị nsọ Jehova hụrụ na e wepụrụ ihe ọ bụla nwere ike ịnọchiri ndị Juu si na n'ala ụzọ Aịzaya isi iri ise na asaa amaokwu iri na anọ sịrị a ga-asịkwa rụọnụ ụzọ rụọnụ ụzọ rụọnụ ya ka ọ dị mma Wepụ na ihe ọ bụla nọchiri ndị m ụzọ gịnịkwanụ ka e mere ụzọ dị nsọ n'oge anyị a ọtụtụ narị afọ tupu afọ 1919 Jehova ji ụmụ nwoke ndị na-atụ egwu ya mepere ndị mmadụ ụzọ isi na Babilọn ukwu pụta ha mere ihe ndị dị mkpa ga-eme ka okwe ndị nwere ezi obi omume ịhapụ okpukpe ụgha ma soro ndị Jehova na-efe ya olee ọrụ ndị ha rụrụ legodi ihe ụfọdụ ha rụrụ iji kwadebe ụzọ ahụ paragrafụ nke iri na nke iri na otu ajụjụ olee otú ibi Baịbụl na ịsụgharị ya si mee ka ndị mmadụ mata eziokwu Baịbụl ibi Baịbụl ruo ihe dị ka n'afọ 1450 eji aka na-edepụta Baịbụl ọrụ a na-ewe ogologo oge ọ na-emekwa ka Baịbụl dị ụkọ dịkwa oke ọnụ ma kemgbe emepụtara igwe ndị eji ebi akwụkwọ ọ na-adịzi mfe ibipụta ọtụtụ Baịbụl kesakwa ya ịsụgharị Baịbụl ruo ọtụtụ narị afọ ọ bụ n'asụsụ Latin ka e nwere ọtụtụ Baịbụl bụkwa n'asụsụ naanị ndị gụrụ akwụkwọ na-aghọta ma mgbe a malitere ibi akwụkwọ n'ọtụtụ ebe ndị na-atụ egwu Chineke gbalịsiri ike ịsụgharị Baịbụl n'ọtụtụ asụsụ ndị na-agụghị akwụkwọ na-asụ ọtụtụ ndị nweziri ike iji ihe Baịbụl na-akụzi mara ma ihe ndị isi chọọchị na-akụziri ha ọ bụ eziokwu ihe edere na foto eji kọwa paragrafụ nke iri na nke iri na otu ruo ọtụtụ narị afọ tupu afọ 1919 ụmụ nwoke ndị na-atụ egwu Chineke nyere aka meghere ndị mmadụ ụzọ ka ha nwee ike isi na babilon ukwupụta paragrafụ nke iri na abụọ na nke iri na atọ ajụjụ nye ihe atụ otu ndị ji obi ha niile na-amụ Baịbụl n'ihe dịka n'afọ 1835 si malite ịgba ọzụzụ ụgha ndị chọọchị na-akụzi n'anwụ ihe ndị eji amụ Baịbụl ndị kpachapụrụ anya na-amụ Baịbụl mụtara ọtụtụ ihe mgbe ha na-agụ okwu Chineke ma ezigbo iwe were ọtụtụ ndị isi okpukpe mgbe ha malitere ịkọrọ ndị ọzọ ihe ha na-amụta dịka ihe atụ malite n'ihe dịka n'afọ 1835 ụfọdụ ndị nwere ezi obi malitere ibi trakt na-agba ụgha ndị okpukpe ụgha na-akụzi n'anwụ n'ihe dịka n'afọ 1835 otu nwoke na-atụ egwu Chineke aha ya bụ Henry gril biri trakt na-ekwu ihe na-eme ndị nwụrụ anwụ na trakt ahụ o ji Baịbụl gosi na naanị ihe ga-eme ka mmadụ bụrụ onye na-enweghị ike ịnwụ anwụ bụ ma Chineke nye ya onye ahụ ka onyinye ọ bụghị na o bu ya pụta ụwa otu ahụ ọtụtụ chọọchị na-akụzi n'afọ 1837 otu ụkọchukwu aha ya bụ George Stores hụrụ traktị ahụ mgbe ọ nọ n'ụgbọ okporo ọ gụrụ ya kwetasiekwu ike na ihe ọ gụtara na ya bụ eziokwu dị ezigbo mkpa o kpebiri ịkọrọ ndị ọzọ ihe ọ mụtara n'afọ 1842 o kwuru ọtụtụ okwu n'isiokwu bụ nchọpụta ndị ajọ omume ha enweghị ike ịnwụ anwụ otu onye sọmụta ihe n'ihe George Stores dere bụ otu nwa okorobịa aha ya bụ Charles Taze Russell foto e kọwa paragrafụ nke iri na abụọ ruo na nke iri na anọ ebe nwanna Russell na ndị enyi ya na-amụ akwụkwọ ndị eji amụ Baịbụl ebipụtara tupu oge ha paragrafụ nke iri na anọ ajụjụ olee uru nwanna Russell na ndị enyi ya ritere n'otu ndị ọzọ si kwadebe ụzọ ahụ olee uru nwanna Russell na ndị enyi ya ritere n'ọrụ ụfọdụ ndị rụrụ ọtụtụ afọ gara aga iji kwadebe ụzọ ahụ mgbe ha na-amụ ihe ha lebara anya n'akwụkwọ ọkọwa okwu na akwụkwọ ndị edepụtara okwu ụfọdụ nakwa nsụgharị Baịbụl dị iche iche e nwere n'oge ahụ e wepụtara ihe ndị ahụ niile tupu ha amalite ọrụ ha nchọnchọ ndị dị ka Henry Grew George Storrs na ndị ọzọ si na Baịbụl mee bakwara ha uru nwanna Russell na ndị enyi ya sokwa kwadebe ụzọ ahụ otu ha si mee ya bụ ibipụta ọtụtụ akwụkwọ na traktị kọwara ihe Baịbụl na-ekwu paragrafụ nke iri na ise ajụjụ olee ihe dị mkpa mere n'afọ 1919 n'afọ 1919 ndị Chineke si na Babilọn ukwu pụta ma nwere onwe ha n'afọ ahụ ohu ahụ kwesịrị ntụkwasị obi onye nwekwara uche malitere ọrụ ha ka ndị nwere ezi obi malite ịga ije n'ụzọ dị nsọ Matu isi iri abụọ na anọ amaokwu iri anọ na ise ruo iri anọ na asaa ọrụ ndị ọzọ rụrụ n'oge gara aga iji kwadebe ụzọ ahụ nyere ndị malitere ịga ije n'okporo ụzọ ahụ aka ịna amụtakwu gbasara Jehova na nzube ya o mekwara ka ha malite ibi ndụ otu Jehova chọrọ Jehova atụghị anya na ndị ya ga-agbanwe ihe niile ha kwesịrị ịgbanwe otu mgbe kama o mere ka ha na-emekwu nke ọma ka oge na-aga obi ga-adị anyị niile ụtọ mgbe ihe niile anyị ga na-eme ga-adị Jehova mma ihe edere n'igbe sịrị Jehova ji nwayọọ nwayọọ na-anụcha ndị ya. Afọ 1927 ruo 1928, ndị Chineke matara na Krismas bụ ememme ndị na-ekpere arụsị. Afọ 1928 ruo 1936, ndị Chineke ji nwayọọ nwayọọ kwụsị iji obe efe Chineke. Afọ 1931, ndị Chineke malitere ịza ndị ama Jehova. Afọ 1938, ndị Chineke kwụsịrị ime ntuli aka iji họpụta ndị okenye. afọ 1944 ruo 1945 emere ka ha ghọta na ọbara dị nsọ afọ 1952 e kwusiri okwu ike na ekwesịrị a na-achụ ndị mere mmehie na-ekweghị echegharị n'ọgbakọ afọ 1956 emere ka ha ghọta na alụmdi na nwunye dị nsọ afọ 1972 ndị okenye si n'ike mmụọ nsọ họpụta malitere iduzi ọgbakọ nke ọ afọ 1973 a na ịkpụ ụtaba na ịṅụ sịga bụ mmehie dị oke njọ afọ 1976 emere ka ha ghọta ụdị ọrụ ego ndị Kraịst kwesịrị na-arụ afọ 2000 akọwakwuru ihe ndị Kraịst kwesịrị ịmara gbasara irighiri ihe ndị si n'ọbara afọ 2006 na 2012 emere ka o doo anya na ile ụdị ndị gba ọtọ jọgburu onwe ya bụ mmehie dị oke njọ ihe edere n'igbe agwụla emechibeghị ụzọ dị nsọ paragrafụ nke iri na isii ajụjụ kemgbe afọ 1919 olee ọrụ a nọ na-arụ n'ụzọ dị nsọ e kwesịrị ị na-arụ ọrụ n'okporo ụzọ ọ bụla ka ọ ghara imebi kemgbe afọ 1919 a ka na-arụ ọrụ n'ụzọ dị nsọ ka ndị mmadụ nwee ike na-apụtakwu na Babilọn ukwu ohu ahụ kwesịrị ntụkwasị obi onye nwekwara uche ahọpụtara ọhụrụ malitere ọrụ n'afọ 1921 ha bipụtara otu akwụkwọ eji amụ Baịbụl nke ga-enyere ndị ọhụrụ aka ịmụta eziokwu Baịbụl. Aha akwụkwọ ahụ bụ The Harp of God. E mechara kesaa ya ihe fọrọ obere ka o ruo nde isii n'asụsụ iri atọ na isii. Ọtụtụ ndị sikwa na ya mụta eziokwu Baịbụl. N'oge na-adịbeghị anya, e wepụtara anyị ọmarịcha akwụkwọ ọhụrụ eji amụrụ ndị mmadụ Baịbụl aha ya bụ na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi. N'oge ikpeazụ a niile Jehova ji nzukọ ya na-eme ka anyị nweta ntụziaka si n'okwu ya nke ga-enyere anyị niile aka ị na-aga ije n'ụzọ dị nsọ Aịzaya isi iri na asatọ amaokwu iri na asaa sịrị Jehova onye mgbapụta gị na onye nsị Izrel kwuru sị nwa bụ Jehova bụ Chineke gị ọ bụ m na-akụziri gị otu iji esi baara onwe gị uru na-ezikwa gị ụzọ ị kwesịrị ị na-eso isi iri isii amaokwu iri na asaa sịrị m ga-eweta ọla jiri ya dochie ọla kọpa m ga-ewetakwa ọlaọcha jiri ya dochie igwe m ga-eji ọla kọpa dochie osisi jirikwa igwe dochie nkume m ga-eme ka udo bụrụ onye nlekọta gị meekwa ka ezi omume bụrụ onye na-ekenye gị ọrụ paragrafụ nke iri na asaa na nke iri na asatọ ajụjụ olee ebe ụzọ dị nsọ na-eduga anyị anyị nwere ike ikwu na mgbe ọbụla mmadụ kwetara ka a mụwara ya Baịbụl onye ahụ enwetala ohere ịmalite gawa ije n'ụzọ dị nsọ ụfọdụ nwere ike ịgatụ ije n'ụzọ ahụ mechakwa hapụ ya e nwekwara ndị nke kpebisiri ike ị na-aga ije n'ụzọ ahụ ruo mgbe ha ruru ebe ha na-aga olee ebe ha na-aga ụzọ dị nsọ ga-eduga ndị nwere olileanya ịga eluigwe na paradaịs Chineke dị n'eluigwe mkpu isi abụọ amaokwu asaa ụzọ dị nsọ ga-eduga ndị nwere olileanya ibi n'ụwa n'oge ha ga-ezu oke na ngwụcha otu puku afọ ahụ Jizọs ga-achị ọ bụrụ na ị nọ n'ụzọ ahụ taa elekwala anya n'azụ ahapụkwala ya ruo mgbe ị garuru ebe ị na-aga ma ọ bụ n'eluigwe ọhụrụ ma ọ bụ n'ụwa ọhụrụ ka Jehova duruo gị n'udo gịnị ka ị ga-aza olee uru ụzọ dị nsọ bara ndị Juu oge ochie olee mgbe e mepere ụzọ dị nsọ n'oge anyị a oleekwa ọrụ a rụrụ na ya iji kwadebe ya olee ndị na-aga ije n'ụzọ dị nsọ taa oleekwa ebe ha ga-emecha ruo abụ nke iri abụọ na anọ bịanụ n'ugwu Jehova isiokwu a agwụla